AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezinụlọ n'ụbọchị taa gị ọma na-ege ntị ama m na arụ dị gị ọ bụrụ na arụ adịghị gị ana m arịọ ka Chineke nye gị arụ ike n'aha Jizọs ka Chineke gwọọ gị ọrịa niile nke dị n'ime arụ gị ka ịhụnanya Chineke bara gị ụba anyị na-agụpụta na-akọwara onwe anyị site na akwụkwọ nwanne anyị nwanyị Ellen Gold White onye dere na akwụkwọ a na-akpọ Child Guidance nzọmụkwụ na ụkpụrụ anyị ga-eji wee zụlite ụmụ anyị n'ụzọ nke kraịst n'ụbọchị taa anyị na-eleba anya n'ịghọta na akwụkwọ ụmụ anyị kwesịrị ị na-agụ bụ akwụkwọ nsọ akwụkwọ nsọ a nke ụbọchị taa bụ ihe ga-ezi ụmụ anyị na chineke bụ chineke nke ịhụnanya chineke nwere ịhụnanya nke ukwuu nye ụmụaka ma na-arịọ gị onye nne gị onye nna na-ege ntị n'ụbọchị taa kpọta mmadụ niile nọ n'ụlọ kpọta ndị ụlọ gị kpọta ikwu na ibe onye ukwu onye nta ka anyị wee gee ozi ọma nke na-erute anyị ntị n'ụbọchị taa anyị ga-agbalị na-ezi ụmụ anyị akwụkwọ nsọ Chineke site n'ịgụ akwụkwọ nsọ Chineke na nghọta ya anyị ga-ahụ na ọ na-ezi anyị ụkpụrụ nke Chineke ji kee ụwa ịhụnanya nke Chineke ji nye anyị otu ọpara nke o nwere ka o wee nwụọ n'obe site n'ihi gị site n'ihi m ọ bụrụ sị rii na anyị amaghị na chineke hụrụ ụwa n'anya otu a ma na-echekwutara anyị n'ụbọchị taa na chineke hụrụ ụwa n'anya otu a ọ bụrụ sị na nwata amaghị akwụkwọ nsọ nke chineke ị ga-ahụ na nwata ga-eme ihe omekome a ọ ga-aba n'enyi ọjọọ site na ọ maghị aka nri na aka ekpe ya mana nne na nna na-ezi nwatakịrị akwụkwọ nsọ nke kraịst ha na-agụ ya na-amasị na ọ bụ na ọbara nke kraịst na chineke ji nwụọrọ anyị n'ime obe o nweghị onye nwere ike ịkwụghachi chineke ụgwọ ahụ nke o ji nwụọ n'ihi anyị ma na-arịọ anyị n'ụbọchị taa ka anyị gbalịa nye ụmụ anyị akwụkwọ nsọ chineke ka ọ bụrụ akwụkwọ nke ha ga-ahụ n'anya na-agụ kwamgbe kwamgbe n'ịghọta ịhụnanya nke kraịst site na onye mara sị na nne maọbụ nna ya hụrụ ya n'anya nwa ahụ ga na-edobe ozizi ọ bụla nne na nna ya na-ezi ya nwa ahụ ga-aghọta ya ọ ga-eme ihe asị ya ma o mana onye na-anaghị ahụ ịhụnanya n'ime nne ma ọ bụ n'ime nna ị ga-aghọta na nwa ahụ ihe ọ ọbụla asị ya mee ọ gaghị eme ya ọ ga na-eme ihe niile n'ike ike ma n'iwe iwe ga-ịghọtasị na nwatakịrị a mgbe o tolitere wee onye ntorobịa ọ ga-abụ onye ga na-ewe iwe ọkụ onye ga na-eme ihe ihere nye nne ma ọ bụ nye nna eme asị bịa ọ na ebe ọ na-alụ ọgụ ọ na-eme nka ọ na-eme nka mana nwatakịrị sitere n'obodo ghọta chineke ghọta ịgụ akwụkwọ nsọ nke kraịst ghọta ịhụnanya nke kraịst ga-amara ihe ọjọọ na ihe ọma nwatakịrị nke ma chineke ga họrọ ihe ọma ọ ga na-eme ihe ọma ụbọchị niile nke ndị ya ma na-arịọ ka ụmụ anyị gbalịa họrọ nke kraịst ka ha wee na-eme ihe ọma ụbọchị niile nke ndụ ha ị ga-aghọta na ụmụaka ga-abụ ndị nwere ndidi ha ga-enwe obi nke ruru ala site na ha na-agụ akwụkwọ nsọ ha na-aghọtasị na chineke n'onwe ya bụ onye nwerenụ obi nke dị umeala bụ onye nwere ndidi ọ naghị eme ihe kwụsụ kwụsụ ka emee ya ugbu a ka emechaa ya ugbu a ọ na-agbalị ghọta ihe na-eme na gburugburu ebe obi gburugburu ebe ọ gara gburugburu ebe ọ bụla ọ nọ ya mara ihe ọ ga-eme nke ga-enyere ndị ahụ aka site na akwụkwọ nsọ chineke bụ ihe nne ya meri na nna ya josef nji ya ma na-arịọ anyị si na chineke edewo n'ime akwụkwọ nsọ na akwụkwọ ilu ka anyị gbalịa iri abụọ na iri abụọ na abụọ amaokwu nke isii ọ si otu a zụlite nwata dịka ụzọ ya si dị ọbụna mgbe o mere okenye ọ gaghị esi n'ime ya onwe ya ụzọ ya si dị ọbụna mgbe o mere okenye ọ gaghị esi n'ime ya wezụga onwe ya ka anyị mara na okwu chineke bụ e na emen ihe ọbụla chineke kwuru bụ ihe ọ na-eme ma na-arịọ gị onye na gị onye nne na-ege ntị n'ụbọchị taa ka anyị gbalịa zụlite nwatakịrị anyị n'ụzọ nke kraịst ma mgbe o mere okenye ọ gaghị esi n'ime ya wezụga n'aha jizọs amen imeela nọnyere anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị echi echi anyị ga-abịakwa na-ekwu okwu n'ihe gbasara nọ akwụkwọ nke ụmụ anyị kwesịrị na-agụ chineke ga-enyere anyị niile aka n'aha jizọs amen mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya gbalịa nụ dere anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot awrnigeria at gmail dot com na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ezinwa chineke ọma na ekenti ntị mara na ị nwere ike ozi ọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www. awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị nabata ndị ọbụabụ anyị ma marakwa na onye mgbasa ozi ga-enye anyị ozi ọma nke pụrụ iche tutu akpọ gị gị ọtụtụ isi n'ọkpọkpọ ömrüm Seventh Day Adventist Church Choir ụmụọka ahịa unu emeela na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa arịrị bụ ka ịhụnanya Chineke bara n'ụba n'aha Jizọs n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-anụ olu onye mgbasa ozi anyị chọrọ ka ị mara onye ọma na ntị na ị nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo onye ọma nwa Chineke eji m aha onye nwe Jizọs na-anabata gị n'oge ndị Igbo na ihe omume nke gụnyere ịgbanarị ọchịchọ nke anụ arụ marakwa na anyị kwuru na mkpalite okwu anyị sị na ịchọ ịgbanarị ọchịchọ ka anụ arụ ọ bụ ọgụ a ga-alụ alụ ọ bụ agha ị ga-ebuso omume ndị a n'ime onwe gị nke anyị kwuru na ụbọchị izu ụka gara aga bụ nke eh, banyere ọnụma taa anyị na-ekwu okwu ihe banyere ikpe iche iche ikpa iche iche ikpe iche iche nke ndị bekee kpọrọ selfish ambition ịga na nkọwa ihe a kpọrọ selfish ambition ọ bụ ịchọ ikike n'ọnọdụ dị elu nke ezi omume na-adịghị n'ime <laughs> mbụ ụzọ isi achọ mbuli elu mbuli onwe onye elu nke ezi omume na-adịghị n'ime ya ịma ihe ọ gụnyere ị ga-emenụ ajọ omume dị iche iche iji nweta onwe gị n'ọnọdụ ahụ ebe a ka iri ngarị dị na inyekwa ngarị mmehie ngarị dị ụzọ abụọ onye na-eri eri na onye na-enye enye <laughs> jụọdịrị m onye agbata obi gị ebe ahụ si ị na-enye ngarị ka ị na-eri ngarị n'ihe a anyị na-ekwu okwu ya n'ụbọchị taa bụ ikpe iche iche ọnọdụ na-ebute ikpe iche iche n'etiti ụmụ mmadụ ma ọ bụ ndị na-ekpere Chineke bụ ihe a chọpụtara sị na ọchịchọ ọjọọ ọchịchọ nke onwe onye ịchọ ihe nke onwe onye nọ ya na-ebutere ọtụtụ mmadụ iso ịkpa iche iche n'ebe ọbụla ha chọtara onwe ha mana ọ nwere otu ajụjụ m sị ka m jụọ gị nwanne m onye Igbo ọ nwere otu otu ahịhịa na-akpọ naanị m ga-ebi ndị ngwa na-akpọ ya naanị m ga-ebi ama m ihe ndị ọzọ na-akpọ ya mana ama m na ịma ihe m na-ekwu o yichara nke a na-akpọ awolowo mana ọ bụ awolowo aha ya bụ naanị m ga-ebi nke akọwa ya sọsọ m ga-ebi mana asị m ka m ji ọ dị gị kemgbe ụbọchị ahịhịa zara naanị m ga-ebi ọsọ ya bi n'ọhịa ilechala anya ọsọ ya wa ahịhịa bi n'ọhịa mgbe ị na-agba ọsọ gata n'ụzọ aghụghọ iji garuo ebe ị gaje n'ọsọ ọsọ ị ga-agbagburu onwe gị n'ọsọ mgbe ị na-agba ọsọ ime ka ị garuo ebe ịgaji o nwere ndịiche dị na ịgara ije gị were were na sịrịsịrị na ịwụ nkwata nke a kpọrọ ịkpa iche iche bụ ịwụ nkwata ịkpa iche iche mgbe ị chọwara ihe nke aka gị ị ga-ebido ịgba ndị ọzọ nsọkwu ị ga na-achọkwa ụzọ ị ga-eji garuo ebe ị na-aga ya emee n'anya gị ndị ọzọ enweghị ihe awụ ya emee n'anya gị ihe ndị ọzọ nwere ike ime gị adị mma mana achọrọ m ime ka ị mara na ndụ a ị chọrọ m achọrọ m gị ị chọkwara onye ọzọ onye ọzọ chọkwara gị o nwere ebe m ga-abara gị uru o nwere ebe ị ga-abara m uru o nwere ebe onye ọzọ ga-abara gị uru n'ihi nke a ịkpa iche iche na ịchọwa ime ihe n'onwe gị abụ ọkacha mma akwụkwọ nsọ sọ ya nsọ ha ile ndị niile chọrọ ịkpa iche iche na onwe ha ha chọtara onwe ha n'ọnọdụ dị njọ karịa ka ha dị na mbụ mgbe miriam na eron malitere ịchọ ikpe iche iche n'ebe moses nọ ntaramahụhụ bịara ntaramahụhụ ya ọ bụghị na ekpenta ikpe iche iche adịghị mma ikpe iche iche na-ebute anya ukwu ikpe iche iche na-achọ naanị ihe nke onwe onye ọ na-achọ ihe nke onwe onye ọ na-achọ ihe nke aka mmadụ ọ dịghị achọ ihe ga-abara onye ọzọ ọ na-achọ ihe nke aka ya jizọs a na-ajụ irite ụwa dum n'uru ma tufuo ndụ gị uru gịnị ka ọ ga-abara gị gịnị ka ị riterela n'uru kemgbe n'ụbọchị iriwara ihe naanị na-eri abụrụ ihe nke aka gị sọsọ ọ ihe naanị ihe naanị ibu n'obi ọ ihe naanị iji siri aka ike ọ ihe naanị iji eme ihe a sị ka m jụọ gị uru gịnị ka ị na-erita n'ịkpa iche iche mana ọ dị gị mwute na mgbe ụfọdụ ịkpacha iche iche ị ka nwekwara ọchịchọ na nhọrọ ihe mmadụ ga-emere gị ngwa ebe ụwa a zụra gị ọ ka na mmasị na sọsọ gị gara jewe ije dị ka isi eje ịbụrụ onye na-akwa shu gị gị bụkwara onye na-arụ moto gị gị bụrụ ihe niile bụrụ ọfụta obe ọ dị mma onweghị omume n'ihi nke a ikpe iche iche adịghị mma onye ọbụla ị gara n'ụzọ nke aka ya adịghị mma ọ na-eweta ọganiru ọ na-eweta ọdịda ọ na-eweta ọdịda ọ na-eweta ọdịda ọdịda ọ na-eweta mpako mgbe ị na-akpa iche iche ọ ga na-eme gị dị ka ndị ọzọ ama ihe ọsọsọ gị mara ihe mana mgbe mpako na nganga ndị a dị gị n'ime onwe ebe na-aga ndụmọdụ nke na-abịa ugbu a nye gị nwanne m n'ụzọ ị ga-eji gbanarị ikpe iche iche bụ nke nke mbụ kọta n'ime onwe gị na ikpe iche iche bụ ajọ ihe kọta n'ime onwe na ikpe iche iche enweghị oke ọma ọ na-ekesara mmadụ kọta na ikpe iche iche na alụ ọlụ ọma kọta na ikpe iche iche na-eduba mmadụ ịnapụ mmadụ ihe o kwesịrị iji enyere onwe ya aka n'ime ndụ ikpe iche iche bụ ọrịa ikpe iche iche bụ nhụjuanya n'ihi na mgbe ịkpara iche nweta ihe na-achọ ndị ọzọ ahọrọ ịkpa iche n'ebe ịnọ nọ gaa nweta ihe ha na-achọ nweta ihe karịrị nke gị mma ị ga-achọ ọkwa nke ha ọ dị mma nwanne m onye ọma na-ege m ntị ka ịkpa iche iche ka ị hapụ esemokwu ị hapụ ịchọ ihe nke onwe onye hapụ ịchọ ihe nke aka gị hapụ ịchọ naanị ka ọ bụrụ na sọ gị na-eme ya ka ọ hụ na ọsọsọ gị na-eme ya o nweghị ihe karịrị imekọta ihe ọnụ di na nwanyị mekọta ihe ọnụ ụmụnne mekọta ihe ọnụ na ezinụlọ mekọta na ihe ọnụ akpatala ego gị bido ikpe iche n'ebe ụmụnne gị nọ ahụla akụ gị bido ịkpa iche aghọla nkịta na-ebute ọkpụkpụ ya efe obe mana emesịa ọ laghachikwa ebe ahụ o butere ọkpụkpụ n'ihi na ọkpụkpụ adịghị akọ ụkọ ebe ọkpụkpụ si apụta ọ dị mma na ebe ahụ ị maara sị na ihe ọma na-esi apụta ezi ihe na-enweghị ihe ọ bụ malite ịkpa iche iche malite dọ ihe ga-abanyere gị malite ịdọ nke onwe onye malite ịdọ naanị ihe ga-abụ nke gị onwe arịrịọ m n'ụbọchị taa bụ na onye nwe anyị ga-enyere gị aka ka ị gbanarị ịkpa iche iche gbanarị ya n'ezinụlọ gbanarị ya na alụmdi na nwunye ịkpa iche iche edubarala ọtụtụ ndị ịghọ aghụghọ dị iche iche n'ezinụlọ nwaanyị na-arụ ọrụ di na-arụ ọrụ salari na-alụ mana ofu onye onye nwere mmụọ ikpe iche nke nwaanyị nwere ike were ego ya na-arụ ụlọ na ebe nna ya na be nna ya ebe ka nwoke na-ata anụ inwe otu a ga-eji ebuli ezinụlọ nke a ọ bụkwa alụmdi na nwunye ị na-ere ahịa ị na-anọ azụmahịa na-enweta ego nwoke nyekwara ya aka gị nwee ike kwalite ahịa ahụ weta na ego ka e were tinye aka n'ezinụlọ esi na ego adịghị anụrụ m akụkọ mere n'etiti di na nwunye n'oge ndị gara aga di na nwunye a na-eri ụgwọ ọrụ akwụọ nwaanyị ụgwọ ya si di ya n'ọwụ salari mama ka a na salari na akaụntụ ya <laughs> akwụọ di ya ụgwọ di ya egwere afụ nye nwaanyị ya sa ọwụ ha na-akwụ ya ụbọchị m zụtara ha maasị na unu abụọ wụ mbe abụọ bịa biri n'ofu ụlọ iwu nwoke oke mbe nwanyị nne mbe n'ihi na ahụ elu unu ahụ onwe onye na-akpata ikpe iche iche wezụga ya n'etiti gị onwe onye na ikpe iche iche na-eduba mmadụ onye a na-asị isi n'ihi na mgbe ị iche weta ihe ị na-achọ mgbe ị ga-achọ ịbịaghachi ịchọta ihe ọma n'aka ndị ọzọ ọ ga-adịziri gị mfe ana m arịọ onye nwaanyị ka o wezugara gị mmụọ nke ikpe iche iche ka ịkọta na mmụọ eji aga n'iru bụ mmụọ nke ụmụnne dị n'otu ebe ahụ ka onye nwaanyị na-enyekwa ngọzi iwu arịọ m ka onye ngọzi iwu n'ebe nọ gọzie chebe ma kwado gị ehihie na abalị n'ụbọchị niile ka ị na-adị ndụ n'aha jizọs bụ onye nwaanyị

ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yaho dot maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo